you igbo anyị kwuru okwu si na ọ na-abụ agụ onye afọ achi ya narụ nke bụ na afọ a na-aba aba nwere uru ọ bara ọ bara uru nke ukwuu ee mụọ na onwe m kwenyere na enwere afọ ọ ga-abụ mmadụ na-aza etu a ọ na-enwe nsogbu ee ya mere obi ji tọọ m ụtọ mgbe m tolitere nwee nụ na nna m gụrụ mike ee afa nna m bụkwa onovo m ji na-aza mik onovo ee maka gịnị na ọ bụrụ na iruo n'eluigwe e chineke nna chineke ọkpara na chineke mmụọ nsọ onye ọzọ na-esota ee eh, n'ike nakwa n'ihe na n'eluigwe bụ onye ozi mmụọ ozi a na-akpọ nje michael eh, ya bụ nwoke kara aka kafee ya oke nke bụ na ụlọ chọọchị ndị ụfọdụ apụta hapụ chineke na ndị bie eh, gakwuru ya etu ha na holi michael eburu mma o buru ha na mma ekwensu enyefe n'ụzọ maka gịnị ee nwoke bi na ibia ha bụkwanụ n'ọnụ igbo bigbo daalụ ụnụ mụnwa bụ Mike Onovo anabata ụnụ n'oge ugwu mba nke ụbọchị tata nwee na-asị unu biko nọsara n'ahụ maka na anya abịa nke tata ee eh, ihe ọzọ dịkwa na ya bụ ihe bụ na ịma na ekwuru mike ekwu m onovo ee eh, mgbe gara aga ka otu onye nwa afọ igbo anyị ee eh, maazị ogbonna onovo ọ bụ onye isi ndị uwe ojii iweta m mgbe ahụ ee weta m mgbe ahụ etu m si aga mụ na ndị uwe ojii zute etu a eme ha na-ewere m akwụkwọ ha eji mara m gosi ha onye fụ ha n'onovo na-asị m ịbụ nwanne ig asị m ya na nwanne nna m ma na nwanne nna m ka ọ bụ Eh, maka gịnị eh, ọ na-azụ onovo mụnwa na-azụ onovo rugwarị mgbe ahụ afụbekwe m anya ọfụbekwe m anyị ah, amahakwa onwe anyị mana gịnị ee eh, ya bụ afa na-emepere anyị ụzọ igbo bụ igbo daalụnụ igbo obi igbo mma mma nọ o ruola n'omume nwanne nwanna apapa mesese nwatakịrị okenye bịanụ ihe eruola n'oge ndị Igbo na-elelenu ugwu mba ebe a ka anyị rụchara awụsa ọwa ndị wonu ee akụkọ ahụ m kọrọ ihe gbasara ndị uwe ojii lotara m na ihe anyị ga-ewetara unu n'ụbọchị tata bụ mkparị ụbụbọ nke anyị na otu nwa afọ Igbo onye na-ekwuchitere ndị uwe ojii ọnụ ha a na-akpọ maazị Frank Mba ya bụ maazị Frank Mba ịfụ ebe ọ nọ na-asụ oyibo na-atazi okwu na-ahazi okwu na ihe oyoyo ị na-eche Eh, ya bụ nwoke so dị eyi trauza ọ bụrụ na anyị nwetara ya e nwesị edo biko kọtụrụ na otu ihe ma ọ bụ gbuo ihe dị n'ọrụ uwe ojii ka anyị na maazị frank mba eh, ka anyị na-anọrịa n'oge egwu mba nke ụbọchị tata ọ bụrụ na m anyị kọrịsịa abịazie m mgbu na ebe asụrụ asụ dewere ọdụ aha m bụ frank emeka mba abụ m onye nwa afọ igbo onye Enugu steeti bụrụkwa onye uwe ojii ọlụ m bụ ikwuchitere ndị uwe ojii okwu ndị bekee na-akpọ m police public relation officer ya bụ onye na-ekwuchitere ndị uwe ojii so onwe onwe ka ihe si eme ọ dị mma ọ dị njọ maọbụ na o nwee ihe ndị uwe ojii na-eme anyị chọọ ka ndị ọha na eze mara ọ bụ na o nwee ihe ndị ọha na eze na-eme anyị achọrọ ka ha na-eme ma ọ bụ na o nwere iwu pụtara ọfụrụ achọọ ka ndị ọha na eze mata lekwe na echiela iwu ọwụ oge dị otu a ka m na-apụta kwuo okwu ọha na eze awọta ihe na-eme n'obodo m ga-asị na onwe ụzọ esi eji aba dị mfe mana ihe ụwa si na akara aka ụmụ ah, onye tiri egwu n'ala Igbo si onye ọbụla jiri gboo chọwa akara aka ya ka m si efe ya m fụ ọlụ uwe ojii dịka akara aka m ka o si dịwo anyị na-alụ na-agbakwa mbọ na-ayọkwa olise bi n'igwe ka ọ na-enyekwa anyị amara na-enye anyị amamihe na-enye anyị ike anyị ga-eji na-alụ ya bụ ọlụ na-echekwebekwa anyị n'aka ndị iro mụnwa ga-asị na oge ndị nwa obere na ọwụrụ ọlụ uwe ojii ka m chọbụ ịlụ ya mere m ji si na mfe ọlụ uwe ojii dị ka akara aka m m chọbụ ịbụ onye ọkaiwu ya bụ ọlụ dị m n'obi gboo mana ndị bekee na-asụ na bekee si na ọ mmadụ na-ekwu ihe ọ chọrọ ịbụ mana ọ Olisa na-ekwu ihe ga-eme maka na mụnwa asị na m chọrọ ịbụ onye ọkaiwu mana Olisa bi si na m ama abụ sọsọ onye iwu na m ga-abụ onye ọrụ uwe ojii mesịakwa bụkwara onye ọkaiwu maka na ka o si ka o si mecha mmechakwa jeekwe yunivesiti werekwa asampodo ndị ndị ndị ọkaiwu jee kwenu ebe a na-akpọ lọ school wee pụtakwa bụkwarụ n'ụlọ ya nwa mana dum n'obi oge ndị nwa obele sọọsọ ife m chọrọ ịbụ n'ụwa a wee ịbụ ụlọ ya mana taa m na-alụkwa mbụkwa onye eke bụkwara nwa lọya nwa na-ekpe ekpere aka m bụrụ ka m si banye ọrụ uwe ojii ọkwanụ ofu okenye fụrụ ihe dị mma dị n'ọlụ uwe ojii kpọrọ m ofu mbọsị si m na ya chọkwanụ ka m banye uwe ojii si ya akwa mana ịma na ndị Igbo si na ife okenye na-ele anya n'ebe tere aka na nwa riri elu ọjị ama afụ ya anya ka ka nna na-achọ ka m banye ya bụ olu ojii nje nwayọọ na-emecha nyocha na-emecha nyocha m wee chọpụtakwanụ na ya wụrụ amaka na ọwụrụ sọsọ ife a na-afụ n'ụzọ ọwụrụ sọsọ ịkwụ n'ụzọ na ife ọrụ ife ndị uwe ojii na-arụ erika so ọrụ ndị uwe ojii dịka ọ dịka ahịa ịkwụrụ ofe ebe esi na ọsọsọ ebe a ka afịa n'azụ ruo taa na mụnwa masị na na ije ọjọọ ka m na-eje m ga-arụgide ọrụ uwe ojii ruo oge gọọmenti si m na oge mezuola ọnwụkwa m ga-eje n'igwe maka na mma na m ga-eje n'igwe bikos na m nwa chineke nruokwe n'eluigwe m ga-ejekwa m na st peter arụwakwa ọrụ uwe ojii na-eche nche na Alaeze chineke mbatakwa uwe ọzọ m ga-arụkwa ọrụ uwe ojii ihe nke mbụ bụ ime ka ndị mmadụ na-afụ ndị eke ebe niile ndị uwe ojii ebe niile ịsọ ya na bekee kpọọ ya high visibility policing mana ife ọ pụtara wo na ebe ọbụla itinyere isi na Iko na Lagos na ị ga-afụ ndị eke o so n'ofu ihe na-eme ndị ori ụjọ abanye ha n'arụ maka na ha tinye isi ebe a fafu ndị eke atinye ebe a afụ ụgbọala ndị eke tinye ebe a fafu ndị eke ife m nwere ike ịkwụ maka na mụ nwee ejego ofesi jee ọlụ uwe ojii tupu ị ga-esi ebe a pụ m ga-egosikwanụ gị ife dị aṅaa akala ugo enyechakwa m oge oge mụ na ndị un lụrụ ọlụ ife m chọpụtawo aka okenye ejiri jide nwata ka nwata ji ejide okenye ndị ọ uwe ojii si ebe a jee ala bekee ịrụ ọrụ ụgwọ a na-akwụ ha na-adị iche ebe fa na-ebi na-achapụta achapụta akọrọngwa ha ji alụ ọlụ na-adị iche oge m na-alụ ọlụ na ndị un na-alụ ọlụ o nwere ofu ụgbọala a na-ebunye anyị na-adị ịtọ n'ofu ụgbọala okpu na akọrọngwa ndị ọzọ a na-eyi ọkụ ha na ọnwa isii achịnye ndị ọfụ o nwere ebe ị na-alụ ụlọ ọbụ ọkụ ha na ọnwa ịnọ maọbụ ọnwa ịtọ mana ị ma na n'obodo anyị naijiria enwere ike enye onye uwe ojii akwa na iwe akọrọngwa ndị ọzọ afa nke mbụ gaa afa na abụọ gaa nwere ike afa atọ na-aga bifo ya enye gị ọzọ ụgwọ a na-akwụkwanụ dị iche nwanna ego igwe ọwụ ihe a niile ugwu a na-akwanyelu gị ọnọdụ iji alụ ọlụ ọnọdụ iji emechi ebe anyị nọ fo nwee ike lụgide ọlụ nwee ike bịa ọlụ oge ọ na-akụ ihe dị ka elekere isaa nwee ike lụgide ọrụ ọ na-akụ elekere iri nke abalị elekere itoolu nke abalị ihe a kwụrụ m ọnwa gara aga ka a ga-akwụkwa m n'ọnwa nke a mana ọwụ na ị nọ ebe a na-ekwu okwu ya ọwụ na asị gị na ị ga na-arụ ọrụ um, ihe dịka ka ịrụ karịa a ga-akwụ gị ụgwọ ọzọ o nwegasị ndị uwe ojii si mba nwere akụrụngwa eji arụ ọrụ ha bịa ọ dịghị nụ ha ọkụ n'obu mana anyị e nwa si mba na-enwecharọ akụrụngwa anyị jezi ebe a fụzi akụrụngwa ụra na-atọzi anyị atọ ọ na-ekwuzi anyị ekwu n'obi ọ ụdị ihe a niile na-eme ọ na-agba anyị jesia ọ bụrụ sọsọ ugo ugo ka anyị na-ebu anata na na-arapụ ife a rapụgoro ife dị na moto ka anyị banye na moto ọ bụrụ na a na-akwụ ndị eke overtime na Naịjirịa anyị suppose ịnarụ ego karịa ma ndị na-alụ n'ụlọ akụ anyị adịghị emechi n'ọlụ nrụgide ọrụ kịtọ na-akụ ihe dị ka elekere satọ nawa emechibe m maka na onye ori nọ na nke ya ga-akpọ m onye ndị eke jidere n'ụzọ ga-akpọ m onye nwe nsogbu ebe ọbụla ọ ga-akpọ m onye di ya na-akụ ihe ọ ga-akpọ m onye nwa ya gbafu ọ ga-akpọ m ebe ọbụla fa nọ ha kwụba aka ha ọtọ wepụ aka n'ihe ọbụla megidere iwu ebe ọbụla ha nọ ha marakwa na m ụjọfọ ga-ana ajụlụtakwa na ụnọ ụlọ ọkpọ onye kpara ya ya bụ ebe ọbụla fanọ fano na-echetakwa ụnọ fa na-echetakwa ana igbo fa na-echetakwa na ndị mụrụ fa nọ n'ụlọ m ga na-agba mbọ na m abụkwana nwa afọ igbo bụrụ nwa naijiria ma hmm? chefukwanụ agbụrụ m ma chefukwanụ ebe m si pụta na-asịkwa unu jisie ike ya gaziere unu ya gaziere igbo niile ya gaziere naijiria birikwa na igbo na-eme n'ihe dị mma na na-achị daalụ ọ dị mma e, anyị ga-adọbiri etu ahụ n'ihi oge wee na-atụ anya e, na ụfọdụ ndị be anyị ndị ọzọ ndị gbanitere isi ndị e, ndị ọ na-abụ ịgakwute n'ịbịa n'ụlọ ọrụ ha ka ịbịa sụ igbo asụwara oyibo oyibo Eh, mbọsị anyị ga-erute n'ụlọ ọrụ ụlọ isi ọrụ anyị oyibo anyị awụọ gị n'ala ee eh, maka gịnị na ihe ọ pụtara bụ na ihe na-eme gị ịbụ nwa afọ igbo eh, ya mere biko um, ndị gọvanọ ndị ọchịchị obodo anyị ma ndị sinetọ unu niile macha asụ igbo maka na ọ bụrụ na unu amaghị asụ igbo na ama ngasị ka atụnyere ụnụ aka n'ala igbo ya mere ọ bụrụ na nzute onye otu onye ọbụla n'ime ụnụ unu si na unu ama asụ igbo mbịa n'ụgwọ gwụkwa ndị be anyị ha na-ekwu na onye a na ihere ibu igbo na-emekwe nga ee ụmụafọ igbo onye na-ekwu bụ ebuka ọnụnkwọ eze ndị igbo na kotonu ana m asị ka ụmụ igbo ebe ọbụla ebe onye nọ gbanụ mbọ ka unu na-ekiri onyonyo nke a na-akpọ Ugwumba nke a bụ ebe nke na-akwado asụsụ Igbo na-akwado omenala Igbo jisie n'ike ka asụsụ Igbo omenala Igbo ka ọ ghara ịnanụ Igbo kwezuonu Africa, Africa, Africa, Africa, abụ ọsọfịa nwa ezigbo nwaokori na-asị gị ife abụ ugwu mba kwanyere mba anyị ugwu kwanyere igbo ugwu ugwu mba ugwu mba ibuchi anya ndị ahụ ụzọ agadabachiri ụzọ nwoke obiọma olileanya nke ndị nsọ ahịhịa nwụrụ ọkụ ma ihere ọkụ ọ gịnị ka m ga-eji tụọrọ gị ozuoro gị aga m akpụ isi ala nye gị eze ibu chibo <laughs> opurobios igwe ejenga obodo agbara awa n'egwu ụka dịka mmadụ ịkụgharị egwu ka ibie anyị nwekwara ịma na ọ dị n'iche n'iche mana o nwere nke bụ ịchịkwa egwu mmadụ ga gakwuru ya sị ya na egwu ga-adị m mma gị mee ebe ọ ga-adịkwu mma maka na ụwa na-agbanwe dịka m kwuru na mbụ ime ya ya gbagotekwu ebe ndị mmadụ ga-ahụkwa ya alaikikwa egwu ahụ hụ ya n'anya ya ebulikwa aha Chineke elu ee eh, kama nke a na-abụ eh, ihe a na-akpọ nkwekọrịta ee eh, ihunu kwekọrịta na-eme ya ee mana nke a bụ ewepụta egwu onye ọzọ aga bupụtakwa otu egwu ahụ i bupụtara n'ahịa nke a awụ nke nyere ọ karịrị ọnwụ ọ dị ka ebe iji mma tie mmadụ na akpịrị gbuo ya ee a na-enwe nkwekọrịta maka enwere e, na copyright commission eh, lọ enwere afọ ole ọ bụ egwu ruo ị nwere ike ịkụ ya eh, yes kwụọ ya nwekwa ike revivụọ ya ee eh, mmekwa ka ọ dị ndụ ọzọ onwe ọrụ a na-arụ ahụbeghị m nke ha rụrụ maka asị na a na-arụ ama m ebe anyị gara anọ by now asị na a na-arụ ọrụ otu o kwesịrị echeghị m na Nigerian music as e, industry gara dị otu ọ dị o nwee ebe anyị kwesịrị ịnọ anakwa na-ekwu okwu Nigerian music industry ọ bụghị ofu onye na-erite uru ya onye ukwu na-erite onye nta na-erite Naijiria sorokwa na-erite maka asị m ndị ebe anyị si oghe bụbu ya oru ụmụ ndanda nke a pụtara oghe eghezi eghezi ị na-eri ya ee eh, na ala dị esorokwa na-eri ụmụ nke a na-akpọ fesam fesam akụgo m ọtụtụ egwu taa mụ na gị na-ekwu okwu erekọdugo m ụzọ egwu 54 ya bụ iri ise na anọ yes enwekwala e na m ihe nrite bụ awọd dị iche iche ma ịntanashọnal ma eh, national ma lokal. <laughs> maka na o zuru oke yes chukwu na-edu anyị na akpọ fesam fesam ya nwa bụ egwu izizi m tiri si na fesam fesam banye n'oge chukwu si n'oge chukwu banye na somebody that is <laughs> okay mara mana um, anụgo m <laughs> ihe um, onwe nke a na-akpọ nkwa nkwa praise rere 8 million copies eh, enwekwa nke na-akpa ezudo ezudo rekwara too many eh, millions copies <laughs> enwekwara nke na-akpọ akọlụ jehova nwee well done nwee igodo nwee mkpọwa <laughs> ya bụ ndị ndị wetara ego ọkwa n'ime ego ahụ e, e, e, egwu a nyere m ka m si rụchaa ụlọ ndị mmadụ si boo m ebubo mgbe agha si n'ọgwụ ego ka m na-agwọ ịmago aka m dị ọcha lekwe n'aka m biko lekwe aka m Ugwumba <laughs> ahị Ebriba ụwa ahị Enechoken ụwa efa m bụ Paul Mukocha ilu na marala m em ọ na-ama akpara ụwa ife gbasara Chineke sana enwe olu ebọma nke chineke ji chi anyị mma ife m da-akpa ebọma bụ ome mma chetu mma ome njọ chetu njọ mgbe mma ha bịa narị mma mgbe njọ ha bịa agbatụkwa ọsọ ndị asị nke onye chi ya ozere Ugwumba pụrụ iche nwa afọ ọbụla bụ onye na-asụ Igbo ga na-ele Ugwumba Ugwumba daalụ ọ dị mma ọkwa na a eme nke a na-eme nke a ọnya butere na onye ara amaghị ebe m ọ chịsara abanti ya Ah, o wee bụrụ na anyị ga-adọbiri eto ahụ eh, anyị na-eme ka anyị metụ nke a metụ nke a eh, ee bụrụ na oge anyị ezuchaghị ime ha niile mana ọ bụrụ na anụ ọkpụkpụ na-agbanahụ taata ị mara na echi ka bụ nta ya mere enweghị ihe ụra mere anya anyị ga-abịakwa ọzọ n'izu ụka na-abịa abịa nwe na-asị unu biko ya bụ egwu anyị gbafọrọ ọ ga-adịkwa na ụbọchị otu igbo ga-akwa nne ya ka anyị gaa nọ n'ihu wee nwetakwara unu ugwu mba ya bụ mmemme ahụ na-atọ unu ụtọ onye lọtakwara gị na gị bụ nwa afọ igbo ebe ọ bụla ị nọ itozuru etozu ịpụta na mba